Thank you. ji n'aka na arụ oli oge erugo mgbe anyị na unu ji anọkọ ịkparịta ụka anyị ma na nke a bụ ụtụtụ na Naịjirịa na mba ọwụwa anyanwụ nyawụ na east of Nigeria ebe ndị Igbo bi anyị ma na ndị Igbo bikwana n'ụwa niile na anyị ma na ndị na-ege anyị ntị na mba ụwa dị iche iche anyị na-asị onye ọbụla nọ nke onye chiri ya zelu anyị ezuona Eh, anyị na-akọ akụkọ na ịkọwara ndị be anyị ihe na-eme ọ ikoroda ka ụwa nụrụ onu maka na ife dị mkpa na-eme mụ onwe mbụ maazị oke ụkọchukwu ndị mụ na ha nọ taata bụ maazị ejike ọbasi mụ onwe m ụkọchukwu Austin Chiagọrọ Okigbo maazị keke ọdọlụga anyị nwere onye ọbịa tata onye ọbịa anyị nwere bụ ọkammụta Chieke Ihejirika jirika, onwe ya bụ onye prọfesọ ya na asụsụ bekee onye nkụzi na-afụ ife gbasatara ihe mere na mgbe ochie nke a na-akpọ histri ma ọ bụ etu esi ebi na etu esi achị politikal sayensị ma ọ bụ ihe gbasatara etu esi eche uche na etu esi atụle ife filọsọfi ya bụ nwa amadi Igbo ezigbo onye nkụzi na-akụzi na Lincoln University Lincoln bụ otu n'ime mahadum dị na mba USA a maara ama n'ihe gbasara ihe metụtara ndị ojii ọ bụ otu ụlọ akwụkwọ ndị isi ojii nọ ya na bidoro ya na-akụzikwana ya Emume omume amadi anọghị ebe ahụ ife lụrụ arọ iri isii anyị na-asị gị nnọọ nwanne m daalụ ife anyị ga-eme bụ ịga n'iru ị na-akpọ ụbụbọ na-aga n'iru ịkọwa ife gbasatara ya bụ ahịa declaration anyị na ya izuụka ole na ole na-agakwa n'iru tata ị na-ewetara gị ị na-ewetara ndị na-ege ntị na ịlụkwa ife ụnụ na-agwa anyị maka anyị na afụ ife ụnụ na-edegasị na fesbuk ebe ụnụ na-afụ ya ọzọkwa anyị nwere um, nke ị nwere ike iji wee jee ebe ọbụla iji eji ga-eji na foonu gị na ekwentị gị nke a na-akpọ pọdkast ebe ọbụla ị na-enweta ya bụ ihe bụ pọdkast biko chọọ ikoro mkparịta ụka n'asụsụ ya bụ ikoro mkparịta ụka n'asụsụ Igbo hmm. a dere ya n'Igbo o nwere aka ntụpọ niile dị iche iche n'ide ya mana iwerugodi mkpụrụ edemede oyibo wee dee ya ị ga-achọta ya ilukwa anụ ị ga-afụ ma nke anyị mere tata ma nke anyị ga-eme eme ma ndị emegoro na ụbọchị ndị gara aga idaunloduzie mgbe ọbụla o ji ikwe gị mgbe ọbụla iji nwee efe mgbe ọbụla iji nwe ohere ma ị na-anya ụgbọala ma ị na-agba ọsọ ma ị nọ n'ụlọ itinye ya gee ntị n'ihe anyị kwu inwekwa anụ ihe pụta gị n'obi ị chọrọ ime ka anyị marụ ma ọ bụ onwe nke ikwero mekwa anụ ka anyị ghọta ị nwere ike ịnweta anyị na ikoro at igbo heritage com ikoro at igbo heritage com ife ị ga-eji wee nweta anyị na email ma ọ bụrụ na ị chọọ ị nwere ike ime ka anyị marụ ka isi ka chee ife ịnụ idere anyị na Facebook na peji anyị Igbo Heritage Institute nọn ka anyị baa n'ife anyị bịalụ ka mma etinye ka mma etinye ya n'aka ụkọchukwu Austin ọkaiduru anyị wee gaba Austin ụmụnna ndewo nọ um, dịka maazị okechukwu oke ụkọchukwu siri kwuo achọrọ itinye itinyechukwu ya ọnụ maka ndị na-amaghị nwa afọ nwa amaala anyị bụ onye nọ n'isi oche na anyị ihe gbasara ọchịchị nwere onwe n'afọ 1960 Dr. Nnamdi Azikiwe ọ bụkwa na Lincoln University ka ọ gụrụ akwụkwọ ya wee baa nwanne anyị nwoke mmụta Chieke ihe ejirika na-akụzi ya wụ ọ teela arị anyị bụ ndị Igbo na ndị ụmụnna anyị nwemara mmekọrịta anyị na mahadum dịka anyị siri kwuo na ihe anyị chọrọ ileba anya lebatụkwa anya na ihe onye n'onwe ya ga-enyere anyị aka dịka onye nwere nzere n'ihe gbasara ka esi ahazi obodo na ọchịchị na ihe ndị ọzọ nọ n'ime ya anyị si ka so onye nyere anyị aka lebatụkwu ihe a na-akpọ na deklarashọn maazị ọkammụta ihe jirika, dịka gị onwe gị siri mara na otu o si doo oge anya olee kedu ihe ị nwere ịgwa ndị na-ege anyị ntị na nghọta gị n'ihe gbasara ahịara deklarashọn a ọkacha otu o si metụta ihe gbasara ndọrọ ndọrọ ọchịchị ọchịchị onye kwuo uche ya na nhazi obodo dịka esi ya mgbe ahụ na otu o si dịrị ugbu a n'ala Igbo na Naịjirịa dịka o masị m aga m asụ onye asụsụ Igbo nwekwa na bekee mee etinye dokọ dị ọnụ <laughs> aga m enwe mgbalị ime ijisi ike mara na ọ ka mma na-esi ya n'Igbo maka ihe niile a ma politiks a ọ gbachakwuru okwu na etu anyị jiri hụ onwe anyị na ihe anyị na-emere onwe anyị na etu ndị ụwa ọzọ si ahụ anyị na etu anyị siri ji onwe anyị kpọrọ ihe um, nke ka nke iji onwe anyị kpọrọ ihe wa asụsụ anyị anyị ga-asụ ya ya dị nta nke omenala anyị were dị nta ya okwu etu ahụ anyị alaala n'efu maka ụmụaka ndị anyị mụrụ ma ndị kenna amụrụ na legos ma ndị amụrụ na ma ndị amụrụ na Amerịka okwu agadi ha ka okwu mba ọzọ ya bụ ihe ọjọọ anyị ga-elebara anya um, ihe gbasara ọchịchị n'ala Igbo na Naijiria na ọnọdụ ọjọọ anyị hụrụ onwe anyị n'ime Biafra uh, ihe kwesịrị ịdị na-echu anya ụra mgbe niile na-echu anya ụra mgbe niile obi juru m afọ na ikoro tetara n'ụra ịkpọte ndị ọzọ n'ụra ka elebara ihe anya maka ụlọ adịghị akwụkwọ Zik a na-akpọ my Odyssey ma ihe niile a ma ama dị matara ndị Igbo ahịa na decoration onye ị akpọ the the prolegomena of Igbo Renaissance ọ ga ndị Igbo nọ make a statement of who they are in the world and what they want to be in the world is a strategic initiative that was a child of exigency, a child of the time, you know, acquirere, man, but our wit is as authentic as it could possibly. And the tragedy ọrụ na anyị dị anyị amaghị ihe anyị ji onwe anyị eme because otherwise ụmụ Igbo niile ebe niile ga na-amụ ihe gbasara ihe ihe nkwukọrịta na ụmụnne anyị ndị mara na ihe hụrụ ihe hụrụ ụzọ hụ ihe anyị gakwuru n'ọnọdụ chọọ iji aka agwa ụwa niile ihe anyị nọchiri anyị ya ihe wụ ọnọdụ anyị etu anyị siri hụ ụwa anyị nọ n'ime ya na onwe anyị n'ime ya strategic thinking o nwetara ihe niile asị na anyị nwetara onwe anyị ọwụ admasị na ọ mgbe mbọ ndị ojii jiri aka ha teta ka ihe ha chọrọ ịwụ in the committee of nation unfortunately ma ndị Igbo anyị na-adị very forward we are very intuitive people and intuition anyị na-adị extraordinary but anyị ejila echerule ala and then we justify it very easily dọwụ omenala anyị gbọrọ in the modern era a reconceptualization of Igbo principle and philosophy in the modern era because anyị si na villages little communities with very, you know, acephalus with very much, with actually disconnect for the first time because of hụrụ The existence of the time forced us to have a pan-Igbo conceptualization of a state or a nation. Then that nation, if you call, it, it was both a declaration of independence and a, declaration of human rights. It was, it, was our, our Magna Carta It was everything that was supposed to lay the foundation for the new nation that was, that was emerging. Some people thought it was early, early. Maybe it was because we were faced with formidable enemies who saw nothing good in us. But it came at the right time because it was in the middle of a crisis of an enormous proportion that the people called to question their philosophy and the principles of existence, which agrees with all civilized world. And yet we are being killed like we did not exist. We were making a statement that we belong to the global civilization. We understand politics. We understand economics. We understand philosophy. well we are really civilized people trying to emerge quite different from anything Nigeria, Nigeria even didn't say that because Nigeria was a, a, a hush hush thing. They did I don't even know the principle of Nigeria because there was none. But right now, there was a country trying to emerge that tried to be a nation state with its own principles of governance, of economics, of philosophy, of culture, of everything, you know. But the, it was cut short. And I still believe that there can never, you can't, it's like a, uh, a, uh, a, a genie is laid out of the bag, it cannot go back. But people, our people, as I said, we always we have this uh, tendency of you know putting things aside when they are not immediately relevant to what we are doing at the moment. Then I've got I can't blame us because we are really not doing politics at the moment. We're not doing Igbo politics at the moment. We're just following following the trend in Nigeria. All these things that we are feeling, we are seeing, all the disappointments we are feeling in Nigeria is because we are not, uh, we haven't come to ourselves yet. Because once the Igbos begin to talk about their consciousness, annual declaration becomes the document of, exp- of exp- exploration, expression, and in fact, formulation of the new constitution that it was going to govern this new It's such a fundamental document that it has not even begun to, you know, nobody has done anything to it yet, especially because we are disconnected from our educational system, political system, where this would have been the ingredients of the formalization of our state and nation. You know, uh, I, I, know I'm going, I'm, not very passionate about this because there is so much gap and so much, you know, wasted time and wasted energy and resources. A country is running round and round in a circle when they have all the solutions to build a virile society. Yes, some of our people are angry, so, so timid to assert the Igbo-ness. I think you know, we should start making apologies. Nigeria, nobody is against Nigeria. Nigeria is against itself. It doesn't want to move forward. So it be stupid for you to stay with somebody who doesn't want to move forward and keep marching time and say, well, Nigeria, this, they don't want to be, they don't want to move forward. I saw the, the, the, the, the comic uh, discussion you were talking about the, the of the Nigerian embassy in Ghana. Where does such a thing really happen? You know, it, it doesn't, it has no meaning at all for a serious country. if, <laughs> if it were serious, this is supposed to be a, something for a war. And Niger would have declared a war on Ghana, at least give them an to me. I said, what's going on? Because it's a violation of their sovereignty. Because your embassy is part of your sovereignty. Yeah. o nwere okwu na-abụ ịkpọrọ afa ọ ga-adị mma ka at ka onye ka mmalụ wee tapịa ofu uwu Magna Carta ya nke a na-akpọ Magna Carta maka ndị anụbụghị maka ya bụ nkwa onye na-achị mba England a na-akpọ King King George kwelu ndị ya na ndị nọ n'okpuru ya na ya ya dị emegbuzi ndị mmadụ ya ọ ṅụrụ iyi kwe nkwa gbaa ndụ na ya wee akwụsị imegbu ndị mmadụ yanwụ Magna na bụ ife a na-asị wụ nyaahụ tisekpụ e eji wee mezie iwu dị n'oge kịta nke ahụ wụrụ ofu nke ọzọ ọ bụrụ na o nwere nke ịsụrụ ọ dị ka ọ mụsịghị si na ọproli ya proli bụ okwu mbụ ya ọ bụrụ na baịbụl na-asị um, na na mbụ n'ụwa niile ya dị n'isi n'ife niile ife ọzọ si ewe okwu chukwu kwuru ya proligomena wee okwu izizi tupu ife e wee dị so ka ọ sị na ahịara wee okwu izizi proligomena na nsịkwa na ọwụ isi sekpu eji wee n'iyi iwu dịka Magna Carta ọnya etu a ka m si o nwezikwa onye ọzọ ka nghọta ọfụma ya biko nyere ya aka ịrụtụrụ <laughs> e ya aka o kwesịrị maka na ya na-akpọ prolegomena otu dịka eh, ọkammụta eh, ihe jiri ka e ji kwuo si prolegomena to Igbo Renaissance ya onye na-aghọtaghị ya Igbo Renaissance maka na eh, maazị Chieke isi reconceptualization of Igbo philosophy and ideology and culture ya ọ bụrụ na ya ihe ọ pụtara wụ na anyị nwere ihe gbasara anyị matụrụ anyị mara na onwe anyị dịka ndị nwere omenala anyị mara onwe anyị dịka ndị nwere otu anyị si ghọta ka ụwa si dịrị anyị mara onwe anyị dịka ndị mara na ihe gbasara nhazi obodo na ihe ahịara deklarashọn bịaziri bụrụ na bịara wetara anyị ohere ilebagharị anya n'ihe ndị a si na ya bọpụta onwe anyị bịazie ịkụnye ịkụnye anwe anyị ka anyị gbaa mgbọrọgwụ dịka ọnọdụ ụwa o siri is a very interesting point ọ bụ ihe dị mkpa na anyị ga-ebu ọtụtụ ihe ịrụtụrụ e aka Declaration of Independence Declaration of Human Rights and Magna Carta ya wụ na ka ị nọ na-ekwu ihe a maazị Ejikọba sị ka o nwere ihe ị chọrọ ịtụnye ọnụ makwa na ajụjụ ya na chọrọ mba ihe m ga-ebu ụzọ kwugodu ịma ọ ya ka eji awụ anọ ka akpọọ mmadụ si abịa tụnyere anyị n'okwu n'ihi na e, Igbo nwere mmadụ and e nwere otu e ga echi kpaa nkata he ya edo onye ọbụla anya maka ihe a prọfesọ Chieke na-ekwu ugbu a kwokwa ihe anyị kpụ n'ọnụ kemgbe echi o teela ekwuwere ihe na nke mbụ ahịara deklarashọn ndị gbakọrọ dee akwụkwọ ahụ derie mgbe ihe nnukwu ihe mberede dakwasara kama anyị nwere olileanya na site n'ike Chineke ọ ga-adịrị anyị mma so ndị dere akwụkwọ a na-ele anya maka mgbe a lụchara agha anyị nwere onwe anyị lekwa otu dịka a chikwukwe mbụ Chineke amarala ihe mere anyị ihu ma ọ nabiga akwụkwọ a ịwụkwa akwụkwọ dị ndụ so ihe m chọrọ ịjụ wụ eh, Prọfesọ Chieke ị na-ekwu na Um, edechara ya elee ya tụlee ilechaa ya o zuru ezu abịazie dịka anyị agbaghapụrụ n'ihi na ekwetekwere m ihe i kwuru na um, ọchụ nwa ọkụkọ nwa ada bọtụ mgbe nwa ọkụkọ jụziri na ọ gaghị agba ọsọ wel egute n'ihe ọya mere onwe ya enweghị ihe ji ndị Igbo ọ ndị Igbo ji onwe ha ma n'uche m mgbe onye ji tete bụ ụtụtụ ya enweghị mgbe ihe na adị lee, maka nkata a na-akpọ ugbu a wụ elee otu e ga-esi welitekwe ahịara deklarashọn webata n'etiti ndị Igbo na amamihe n'uche ndị Igbo taa lee na ga-eji ya tụgharịa akọnuche anyị ka anyị doo ihu ebe nzọpụta nọ karịa iso ndị iberibe kpuo isi n'otu uche m dị n'ihe a. nwetara ya nwetara nwetazie ya ma oke na Ọstrịa eh, fada unu nwetachara ya ya kwana ụnụ nna ụnụ mụrụ ụnụ nke ihe ihe metụtara anyị ọkwana ikoro ahụ ezigbo ihe ọwụ okwu ụmụnne na ibe na ọ dị mkpa dịsi ike ihe o jiri dị mkpa dịsi ike wụ ee um, ihe m ji si na emechara e ya were ya dotewo ọ gbasahụ ndị ndị megburu anyị ndị megburu anyị na achọhụ ya achọghị ya mm-hmm. so ha na-emegide anyị ihe na-eme m obi ụtọ na a na-ekwu maka nhazigharị nhazigharị nke m chere na onweghị ololo ololo kụwa anaghị emezi emezi anaghị emezi emezi ọ ka na ka na-anwa ka na-anwa aha anyị chere na na-edu anyị bụ awa anyị achọghị iwu ibere isi anyị ugbu a gaa lewe mkpakara mana mkpakara ga-ekpokasị ọ ga-ekpokasị ọwụ ndị mara ihe n'ala anyị ha na-emekwa njikere maka alụcha ọgụ nke egbe alụọ nke oforo mm-hmm. a ga-alụ ọgụ nke ụfụrụ. and ọ hera declaration bụ ọgụ nke ofo a ga-alụ maka ụmụaka ụmụaka a mụrụ n'ala Igbo amaghị ihe Igbo jiri wuru Igbo ha fetara ha n'ụzọ gburu mkpara ha amaghị ihe mere Igbo jiri wuru Igbo and ọ na-eme m mwute karịchaa maka ị ga-ahụ ọla edo a na-ere ya ọ na-ada oke ọnụ ihe adịcha gị mma edinye ya na um, um, um, ihe ndị ọzọ ọla edo afọ iche Ghana achị, gịnị mere Ghana Ghana e, e, esikwa agụgọ ihe mere ọlaedo jiri wuru ihe mere Igbo jiri wuru Igbo dị Igbo dị iche na abụrụ ihe na-atụ mmadụ ụjọ ebe anaghị e, apụta wụrụzie ihe na-atụ ụjọ obodo anyị anyị na n'ime akpọ Naijiria ihe dị ole tọdịwo ụjọ a na-adụ ndị Igbo ghara ịpra iwerecha ihe niile na onweghị onye Igbo wega ihe ya nke ka jiri gbagwoju n'anya onweghị onye Igbo wega ihe ya mm-hmm. Igbo megao eme mgbalị ime mgbalị mgbalị a ndị ọzọ uru onye ọbụla fie aka n'afọ na-eri nke akpatara akpa igbe ọkụ ebe niile na-akụ ọrụ n'ahịa ahụ ha ga-akụ n'ọkụ abịa nara ha odo ọrụ ndị na obodo oyibo ha ewebata ihe ha were nye ndị gị ijeje na-ere n'ama awụsa e, ndị nke na-azụ ahịa na-ewere polisi dowere ha na-anaghị tụrọtụrọ onye onye ọla onye uwe ojii na na Naijiria ebe ọ ga-eje oge ịga n'iwebe ala Igbo ebe ndị mmadụ ji ego ma mgbalị na-emepụta ya e nwere ihe mere ndị Igbo jiri wuru ndị Igbo ndị ha ahụ agaghị ewe anyị anyị agaghị anyị agaghị anọ na-enwe ihere n'onwe anyị ịkpasoro ndị iro si onwe anyị adịghị anya mma ndị niile arị na-asị Igbo adịghị mma Igbo ruo nka ndị amaghị ndị ndị Igbo na ndị be anyị ma biko si Igbo wu ụtabụrụ Chinua Achebe gwara anyị ụtabụrụ chi n'ime ọhịa fụda nwere ụha chi n'ime ọhịa n'ime otiti ọhịa fụda nwere ụha ndị mba mmiri kụrụ anyị ụzọ yoruba kụrụ anyị ụzọ even na ndị awụsa kụrụ anyị ụzọ hụ ndị semit transahara anyị nọ n'ime ọhịa wedịrịrị jungle but special people mgbe ihe bịara na-ebịa gaa hụ ihe e o jiri wụrụ ọla edo anyị ji ewụrụ wụrụ ihe ọ kpụchara ihe Chukwu nyere anyị anyị were ya bịa ya dị superior to anything anyị need in a short time we cut up and took over so ndị ga-acha anyị chọrọ mmegbu mmadụ ọ bụ onye chọrọ onye na-egbu onye na-egbu isi anaghị ekpe ka onye bụ ọzọ were mma gaa ya na ọ onye isi ndị Fulani wee onye hụrụ ndị Igbo cha ndị Igbo jọrọ onye a na-adọmineti ịkọta ha na-adọmineti ndị Awụsa kamgbe echi e were ya kịla ndị ọzọ ndị anyị na ha gara eso anyị azọpụta ha azọpụta anyị ha akịla ha chi Igbo onye a na ha Igbo na mba mmiri ebiela thousands of years ọ dị mma anyị jiri hapụ gafee echie gawa n'ime bras anyị nọrọ n'onwe anyị anyị na ha na-emekọ anyị na ha anyị nyechaa ha niile anyị alakpuokwa gaa n'aha ahajọkụ e, n'ụlọ bịaghachikwa mee biznes ka a ga-asị na anyị chọrọ iwere ebe ahụ anyị gara isi ga nda chụga ha n'ime osimiri were ọrụ ma ipi wee in our nature and nke a jiri ma lin anyị tesma lin it is obi you adịm adị mmekpetara n'ikpe anaghị awụ ma gara kpee gị akpe ya another century mgbe ka ndị a Igbo dị ha we are postponing the inevitable so I am saying that the the decoration the document that you know, we are talking about needs to be revisited seriously. And the, the, tragedy again is there that let's talk about, let's see what this restructuring is. But this restructuring could be a prologue to real independence, you know, but we get ourselves ready because we need a curriculum re- reform for our children. They need that in that uh, because we see the essence of our philosophy of governance. It was all there because we don't believe in Ochichi Ochichi Otonye. We don't. That's not our nature. We believe in democracy, arguably the oldest one in the world because we are older than the Greeks. So, but we have been maligned as if even the British themselves. So my, they, they saw a people who are even more civilized than themselves because, you know, monotheism, monarchy is, is, is uncivil. It's not good. You know, Thomas Paine said that hereditary monarchy is a stupid idea. <laughs> So they saw a people in the bush who had a, a, clear and very, very clean concept of democracy and consensual governance. They came there, they saw nobody, they said it was stateless. How can a place be stateless if there is control and authority? So Aligbo was stateless, right? What, what kind of <laughs> nonsense could that possibly be? When you had mm-hmm. you are the elders, you have the, uh, the, the the the youth, you have the the the age groups. You have everything organized, but you don't come there and see somebody carrying a staff of office and say, I am the king of all. So that then they have no concept of the fact that this is an organic society that worked and, and was going to launch Africa into modern, we had to call a dog a bad name. We became the, we, we became the, the pariah because we did not agree to a primitive political. What was going on in the royal family of it? Uh, Professor Chip, tupu ma enye maazị Odeluga ohere ikwu okwu ịjụ ajụjụ o nwere ihe ịkpọtụrụ aha dị talking about um, onye isi ndị Fulani na kemgbe ndị Fulani batara na mpaghara ọwụwa anyị kpọga Naijiria taa bịa bido rụwa ihe a na-akpọ the Sokoto Caliphate napụ ndị awụsa ọnọdụ ha werezie ndị awụsa gbara ha ogu nke na ha wụrụ ndị wu ndị ogbu isi na-anaghị ekpe ka mma fee ha n'azụ mm. mana ihe na-agbagoju m anya e, n'oge gara aga mgbe anyị na-eme Igbo American Cultural Education anyị kwuru ihe gbasara identity Igbo identity echetara m na nwanyere nkuzi nkụzi ihe gbasara ebe m kwuru okwu ihe gbasara midia ebe ndị Igbo mere na nke ọma the financial sector mana otu ebe m si anyị na-emebeghị nke ọma ihe gbasara communication the media part of it because n'ihi na all communication all media all mpaghara ihe ebe a wee ebe obodo ọwụla na ndị ọwụla chọrọ inwe agba n'ihe na-aga n'ụwa ka ị ga-esi nwee ike dowe onwe gị maka na otu siri kwuo gị kwuo na ị nọ ya ndị ọzọ asị gị na ị nọ ya ya we have been lacking that's already an inform that's already clear that we have been this is one area ndị ile anya anyị leba anya na akwụkwọ a anyị na-asị na o zuru oke ihe ahịara deklarashọn mana ọ wụ otu akụkụ ebe m na-ahụbeghị ma o ede ihe mhm. gbasara media and communication maka na mhm. there is not enough provision to allow us counter that the narrative. That narrative. But, yeah. but, but uh, sure, thank you very much. Well, the book has to have some limit, right? It, yeah. it, it, can't contain everything, but it, it laid a foundation. And uh, like like uh, uh, HK said, this was a futuristic doc. You know, if you were if you are running in a wartime like they were, you were in a hurry in a haste. And I'm I, not I'm not trying to necessarily um, critique. Oh, I know, I know, I know. But but but what what you're right. The point here is that I, I, everybody, every e, e, Igbo person that is uh, aware of what's going on, that we are lacking in the communication area because Achebeso told us, if you don't tell your story, people tell it. And that's what we're having, you know. If you go there again, they tell you all sorts of things that the Igbo are, are, are or are not. And then you can't just scream uh, from your backyard. And because again, remember, we are very a little community. A pan Igbo Pan Igbo philosophy of even communication it was not there. And those are the things that were going to be developed as the state or the nation came into existence. I mean, Radio Biafra did quite a whole that of Kokon Demandor, that one, not even, even the one that Nandikal is in, it's also, but, but the original Radio Biafra kept us alive even beyond where we're because information is power. And that's the area that we will need to revisit and then build them. The, the, uh, the tragedy, my dear, is, is that our people, maybe, um, I'm sorry, maybe those who have managed to be rich in Igbo society have not really valued intellect. They have not. Because if they did, and, and they did in the past, it was hmm. only because of the war and the fact that you know, the people who were most pauperized were those who were intellectuals who would not do everything to get money. So they stayed relatively poorer than those who could hustle. and do anything to really become rich. So it became almost like a competition instead of a cooperation. At those times, I remember people say, well, uh, you invite people, you know, the notorious saying in the 1970s of community efforts. You invite a professor and you invite a businessman, so to speak. And they are supposed to donate. You know, the businessman, the, the, the professor says or the intellectual says, okay, I, am here to give you moral support. And then the, the, the, the, the businessman said, well, moral support Oputuro how, how much is it? How much is moral support? Thereby diminishing what was arguably the most important support you could get because this analysis we are doing, money cannot do what we are doing now. And this is the life of the community. You have to establish the philosophical, you know, underpinning or the essence, the elan vital of a community you don't know yourself, you are nobody. You know, that doesn't know how much money you carry. This is a fundamental discourse into the, the heart of the Igbo, which could then elicit all manners of characters that propel us into the things we do as a people. Mm-hmm. the, the, the, the, strength of struggle, industry, You have to learn from your past. But yet people, you know, have not valued it the way. But again, I don't blame because as I articulated elsewhere, our people, our people, those who have money, many of them are servants of the oligarch because they had to get their money by selling their back. You know, the, the, the, the people who are destroying the country are, uh, or do are the, the, the hegemonic group have cornered all the resources in the country and use it to undermine everybody. They come to your community, they bribe you, they make one of you, a stupid one, a billionaire. Then it's beholden to them not to keep So the things we have to do are very many. At least we have to find a way to get back our conscience by rebuilding our middle class with those who really value their Igbo. On that hand, this group of politicians who, who own the, who owe their existence to Abuja, the they cannot represent us. Do they even owe it to Abuja or to the caliphate? The, the caliphate, uh, uh, uh, to me, for me, the caliphate owns is Abuja, Abuja's caliphate. <laughs> na atụ atụala ọmalụ ọmalụ atụala ọkụkọ fekere n'ime ọcha Thank you. eluga enwere ihe ị chọrọ ịtụnye ele ha nwere na ịma prọfesọ ma ọ bụrụ ndị be anyị ma dịka isi kwu anọghịbe ọ ga-asọ m ka ịkọwakwala ndị na-ege anyị ntị ife ịkpọlụ kedu ife bụ Igbo political identity or principle or philosophy maka ọ dị mkpa Igbo ịghọta onwefe maka ofe ife nkata anụfe akpa dịka maazị ụkọchukwu si wee bọnite ka ebe bụzi na ife gbasara midia mana iche ebe gbasara midia ịfụfụ na dịka ndị Igbo si eche uche Igbo a na-asịkwanụ mmadụ ee eh, apụta ndị Igbo kweta na nkụ dị na mba na-eghele mba nne na nkụ na nke anyị bụ nke m bụ nke m nke anyị bụ nke anyị Igbo a na-apụ aje ịgwa onye ọzọ etu o ga-esi bi maka na onye afụ ma etu o si chọọ ibi onye na nkie onye na nkie ya bụ ọya ka ya ewujiro wee nwee nnukwu mmasị egbe ọnụ mhm. igbo abụrụ ndị na-ebu ọnụ anyị abụrụkwu ndị na-apụ na-achọ ịgwa ndị ọzọ na nke ma na-eme adịrọ ma febia mewe ka anyị maka onye abụrụ igbo ameme ka igbo ọya bụkwa atụrụ ịnụ na-asị na na okoti dala elu na-eri anya onwere onye tolie o wee jaa onwe ya ike a na-atụkwu ya dịkọwalụ ndị mmadụ na ụmụ ife dịzi extraordinary like that then accept you know, acknowledge your, your, your abilities and what you've accomplished. But it is not in our nature to try to uh, create a myth around somebody somebody else and demean them because I kwetara na mmadụ bụ mmadụ ma mgbe iji si na onye abụ amara ife then ị na-ewepụ ya na in the land of the living tinye na ndị mmụọ mana nyanụọ eh, nke a bụ uche m mana anyị abatago n'ụwa wee fụ na ndị ọzọ na ifefe ji eri bụ egbe ọnụ na egbe ọnụ ka ha ji eri apụtara akọọ nke ha ya emenwu kọọ nke ha ya emenwu ee kọtọ onye ọzọ maka na okwerọfa eme mana igbo kwee na erue n'omume ka a mbe na-abụ nke bụ oke mana tupu anyị eluzie n'omume ewere ọnụ wee mee gịnị gbuo onye ọ bụ mana ọ ga-asọ m ka ịkọwakwa ọfụma kedu ife bụ igbo politikal filosofi ji bụrụ na mgbe ndị bekee fụrụ anyị na-asị na anyị dị stateless mana anyị kwụchip mana ịkọwazi anyị iwe kedu ife bụ na ife a na-eme kịta ọ dị ife igbo bụrụ igbo ma ndị gọvanọ maọbụ ndị haus maọbụ ndị eze maọbụ ndị taụn union na-achị obodo kịta ka ife a ga-ewegha nke a bụ ofu nke ọzọ bụrụ kedu ife ịbata n'ala igbo mgbe igbo bụ igbo ọnwa ebe ịlụtisibụla afa na isi ndị ikenye si ndị ụmụaka si ndị ọgbọ si ndị ụmụ nwanyị ka ị nwee ike ikpokọrọ anyị ọnụ dịka what are the key social political institutions of the Igbo state? <clears throat> Igbo Igbo society is almost, and I mean, everybody thinks they are it's almost like a naturally organized division of labor. And usually that's when you know that you have a good system. If your system mimics nature, then you know that you're original. Igbo system is original. It was original, as it were. Because first of all, if we begin with the Judeo-Christian God, he created everybody. Why should somebody then rise up, whatever, and then you spend your time begging them for food or your, and you're comfortable. Igbo did not believe in that kind of, you know, Agaro ọka aghara ọkụ na anwụ onye ike dị ya ga-akọ that is the Igbo philosophy then ịkpacha ịbịa bịakọla ndị iche na ụmụnna you know how you operate you have to operate within the culture ị gaghị emerụ ala ị gaghị eme nsọ ala ị ga-eme ya n'ozu ziri ezi then etu oge ugo nwata kwọfọ aka soro ndị okenye megịnị rie nri that the incentive for a young person to go out and do the needful in an honest labor so that I can be accepted as Achebe again said, as one of the ndiche of them. You merit that. ọzọ, chie gị maka ihe ị mere na oge ochi na maka ihe ị mere maka udo ị wetara n'obodo maka etishiwe onye na-ekwu ezigbo okwu na onye na-ekpe ezigbo ikpe na onye na-agba mgba onye na-akụ ọkụ ihe a ka a na-etubu ugo bịakwanụ n'ala Igbo na omenala ga-ahụ ndị ichie ka a họrọ site n'ezinụlọ dị iche village the oldest person in the kindred becomes your mouth in the assembly the assembly of all assembly of all of all but you speak the age and the assembly gathers the youth will enforce the rules the elders will advance. The age grades, which are also youth, will be part of the enforcement. And then decisions are reached in an assembly with a consensus. You have to listen to everyone. Then agba is, Jua is, come back and declare is in public with God, their God, Chukwuki, their God, at the background of everything with Ofonogu. These are things that were, captured the entire essence. It was a holistic society where the politics and the philosophy and the theology were all interwoven. So you don't act extra on extra judicial, extra moral. You, you act within the system. Everybody fits into their own position and acting as a, a whole. So agba agba gwa nwa n'olulu azụ ndị Owerre ga-achụ ọ gaghị awa aja everybody. We agree that you may not and your own people will send you out. So it, it, it's a consensual society. And, and as uh, Mazo de Luga, when, when we have that, then we, we, we, we are thrown into a competitive society, which brings lies, lies, politics, the modern, but is it lies. And there is no okike no uh, ndiche no offer, You just go out there and lie as much as you can. The Igbo get fed up, and you And you're in there with the people who have a very different. Mm. To be honest with you, even even the, the tragedy of the country that you know, I, I remember one of the you know former leaders really made you know occasionally Nigerian leaders you know maybe while they are asleep they say what they and just say, say that the reason why the Igbo has nothing to do with his drive, It has everything to do with him incompetence and his, uh, he, the man that, the man that lies poverty. That's what they say. And the Igbos don't like poverty. They, they did not see that he could add any value to their life as the president. We came with Okadibo, they rejected. He came with Umezu, okay, they rejected him. Even though they voted for the other Fulani people too. But this is one person they said is not good They were killed in Lagos for refusing that. They were snatched. The, the whole country was against them because they said Buhari is not good. And now here then <laughs> <laughs> so ndị Igbo na-achịla ihe enyi nyụrụ nga adabịa na-aga <laughs> that is the whole problem eputere ndị oh they don't look at that the country has never been you know the man just saying that after all this can you imagine a human being really with brain in the midst of where we are now comes and say, you know what, I've done my, if this is your best, I don't know what. <laughs> you know, so oh, it, it, it is crazy. And usually I, I, keep, I, I get easy because I be talking about it. It's beyond, beyond. We, we have back our own and refine it, modify it. You know, I mean, imagine that I had a declaration during the war. Then, then Just flip that aside and see if the war had end then the brain that did Obuniwe, the brain that did the, then come together and fashion a society that will suit the Igbo, you know, in a way that we will, you know, taking into account all our, our competitive, our love of women. Let me tell you that we, we love beyond anybody that I know. We do. You know, uh, uh, my father used to that uh, they, uh, there is a, this aunt or uh, thing, Anna, well, uh, um, alila you, you know what alila is right okay alila si na na onye iro ya kpọrọ ya alila na aha ya nwọnụ ihe so all this thing about Igbo like Igbo they, how did the Igbo even catch up to Nigeria? This were Igbo town union scattered all over the Igbo that that took your child from uh, Orif, then trained in Owerri by mostly Owerri people, maybe your father is the only Orifite person among them, but your child is very smart. They will come together and give your child a scholarship. Who did that? You know. And then even even in the in the current situation, you know, I have not seen any human being except an Igbo person who will volunteer a, a aircraft to go and lift people up from. Mm-hmm. yeah, I haven't seen that before. So what is love? Or even to go and bring medical equipment for everywhere. You know, Our people have been really shortchanged. The world would have seen a miracle of a people, and they will see that then they're Igbo because. Iziku ụmụnne ji agwọ nwa okwu na mgbe ọzọ. Igwe anya kaba ji agba nkata na mgbe ọzọ na mma na bancha ka na asi na atụala ọmala ọmale atụala ofeke ofeke lụbanye n'ime ọfịa ọ bụrụbanyị ka eji ama onye bịa ala bịa nwunye biko biko ga-anụlụ ndị na-anụ asụsụ mbiko ga-anụ ntị ụmụnne nne unu n'ife nje ga-abụ udo na ka ibe ga-eme anyị anya mali ife mụ onye abụ hmm. na ajụjụ a na-ajụzi elee otu esi egwu elee otu esi akwa nwaanyị ukwu ha elee ihe n'uche gị ihe abụọ m chọrọ ịjụ nke mbụ owu anyị arụtụla aka nkata anyị na-akpa akpala nnukwuru maka Naijiria ile anya oge a lụrụ agha bịa ọwụhụ Naijiria meriri Biafra ọwụ ndị ụwa jụrụ na Biafra agaghị adị ndụ gbara mbọ hụ na emeriri Biafra enweghị a na-enwe ihe ọzọ ọ kụziri anyị na nwanne dị na mba ọ dị mkpa mmadụ inwe enyi ilekwe n'ahịara deklarashọn ha rụtụrụ aka na mbido ha rụtụrụ aka na mgbapụta ndị ojii wụkwana inwere onwe ehe maka mgbe a na-ekwu okwu ka e nweta Biafra ha lefere Biafra na-asị mgbe anyị ga-enwe onwe anyị anyị ga-agbakwa mbọ hụ na otu ọ dịrị anyị mma ka ọ ga-adịrị ndị ojii niile n'ụwa niile bụrụkwa ihe ị na-ekwu na ndị Igbo anyị nwere ezigbo obi bikos ihe awụ ihe okenye na-eme ma ọ jụwa ogu mma mma mma mma dịrị dịrị ụwa niile ọ bụrụ naanị so ugbu a anyị na-ekwukwa okwu ahịara anyị na-asị ka e were ihe lee ma ya ga-ejikwa laghachite n'ụdị ndị anyị nwere elee uche gị maka anyị na ndị agbata obi anyị ma ndị nọ anyị nso ma ndị otu anyị na ugbu a ọtụtụ n'ime anyị arụzi American si elee otu e ga-esi lụọ ọgụ a ka m hapụ gị ka ịzago nke a ọ dị mma ma ọ na-adị ma ịga iji ga-ekwuo ụzọ ị ga-aga ma ọ na-adịkwa mma ma onye na-agwa ebe na-aga ga-ege m nnụkwa ị na-ekwu hmm. n'ihe ị na-ekwu ndị anyị na ha mekọrọ ihe ụjọ dị ha emena ha ha na-echezi echiche ụjọ ndị Igbo mere ha na-echezi echiche ma ọlị gụchasị a gwara gị onye a ga-egbu gị dị mma ji ọ dịghị egbu oji ga-agwa gị sọ ọ ga-egbu gị o nwere otu otu akwụkwọ nwa nwa amadi dere na-ajụ ndị nke agbata obi anyị ihe Igbo jidere ga-awụ ndị ga-egbu ha ma ha na ndị Igbo anọ na nnukwu nnu afọ hmm. onwe ihe ndị Igbo mere hmm. ihe ha na ha nọrọ kamgbe ọgụ afọ abụọ ewere mmanụ ha were ala ha were mmiri ha were ihe niile na-asọ hụ ọnụ n'ala mana igbo a nwee ihe mere ha wuru ndị a ga-achịtọba ya na nwa abada ahụ bịara bịa si na ya ha lekwa otu nzuzu ha dị na mmadụ sie echi bịa na-agwa ha na nwanne ya ha na ya bi ike mgbe esi onye iro ha kwere kedu amamihe nọ na ya nwa amamihe nọ na ya ihe ihe ga-eme n'iwu ihe ihe gbasara akwụkwọ ahụ na ọnọdụ anyị ndị mmadụ nụta ihe anyị hụrụ n'obi ọ wụ ebe ihe fada Austin ihe o jiri kwuo ji dị mma na ị gaghị dịka akwụkwọ nsọ chiri kwuo ị gaghị amụnye mkpalaka were adọwa n'okpuru tebụl ọ gaghị enye ihu ihe anyị na-eme ugbu a ikoro a winye ihu ọ winye ihu ma ha anụ ihe etu Nnamdị Kalụ che Nnamdị Kalụ ma na ihe mafe ofe ọ dị very impatient with ihe ihe a na-eme ọ ha problem ya ọ dị impatient because ọnwụ oh, na too much ya na-akọwara gị si gị go and take your shower ị gaa nọrọ ga na-esi isi ọ ga-ajụ gị ị na-anụkwadị ntị asị gaa saa ahụ gaa na-esi anaghị the people are not listening to what he's saying to them you know this is a nọ na-ekwu you know ọrụ ogodi ma anyị si na anya enwetala former Eastern region etokwe onwe na ihe ga-egbochi ya awụla an exemplar. of a federal state. mgbe onye Igbo agaghị achọga mmanụ onye ọ chọọ mmanụ onye mgba mmiri mana ọ ga-ịchọ etu ọ ga-eji were rụọ material ka ọ natara ndị mba mmiri mee ihe ọ ga ha eme ndị mba mmiri abịa n'azụ ya ọ ejenara gị mmanụ gị ala a niile nwe ha na Abuja onwe ka ejiri egbe nara ha onwe onye ejiri egbe nawa ala gị gị chịta maghị ji ala gị eme gị onye Igbo chi mgbazinye ya enye gị ego gaa ya ewere wuo ha ga-ewu ya ebido gbuo ego ogbu at the beginning enyere enyere all the steeti gọvanọs na naijiria enyechara ha ala nyechaa ha nyefee ha enyefe ndị ọdịnala ndị Igbo gọọmenti gọvanọs ndị ugbo ewere ala ha resi ndị Igbo nyere ha ego ego ego agbalịra ha na mgbalị that is building wealth ọhụ ha ejiri mara ndị Igbo onwekwa ndị nọ n'obodo ahụ ha dịka nkọta enweghị ndị na-ebuild wealth in that place karịa ndị ọ nọ na DNA so we got to go back ebe ka anyị hazie ya kọwaala ndị agbata obi anyị ihe wu ihe a ga-anọ na ya ma ọ dị ha mma nne m ya adịghị ha mma si ha nọrọ onwe ha ha nọrọ onwe ha Togo wee kọntrị Togo Imo ka Togo ụdị <laughs> wọd amara n'ebe Togo nọ ihe ha ka igwe igwe igwe Igbo a na-ajụ anyị aka n'ọnụ na-achị anyị ọnụ Switzerland ajụgo na anyị landlock which I don live geographically speaking which again anyị na-adị landlock you can go from Ivenga from Guta Lake back straight to to to the sea from Onitsha osimiri goes into the street ọ my the small country of Netherlands nwere ike wuo mee the Danube and all that you know ebe ha wụọ mmiri mmiri why can't gịnị mere ndị Igbo ga-ewepụta Atlantic Ocean into Owerri ha just give just give them give them 40 years you know so anyị ga-resolve ihe anyị chọrọ ọwụ ya nsogbu anyị ga-resolve ihe because adịm na adịm na ya does not take anybody ọwụ ihe e wuru na Lagos ọwụ ya ga ime anya anyị ga-eji refuo onwe anyị ka oke na buche onye na-echeche mana ihe ndị a niile 50 year old pirates onye ọla nwere ego n'ala Igbo nwere 20 and look at what they have made of 20 pounds. So if they are not if, if, if Magoni we scared of them. So we need to go back, you know, get here to people, have a real dialogue about, about where we are without undermining our God-given potential because anyị chọrọ to belong. You don belong the camp of your enemy. You find a situation. This is, I'm your friend. Do you want to be my friend? Yes or no? You want to be, this is how we are going to operate. You don't want to be, then I'm out of here. But please, that's, it's crazy how we want to please people for, you know, how many of our people have died from Gideon Akoloka ewubere isi na Kano were were isi ya tinye na mkpara na-agagharị na Kano from ụmụnwaanyị uh, uh, ndị ka egburu na Gongola. I mean, kedu nke ị ga-agụ nke ị ga from from 19 45. What are we going to say is enough? I don't know what the other groups are saying, but right now, all of us, you know, the way I look at it, all of us, even in the DAS, this is where we fail. We have made, made almost every. We should begin to educate. A lot of the world don't know what we are going to do to educate the world that we are not, the kind, new mainstream. Igbos are, can be in opposition. We are mainstream of the world consciousness because what the, the good thing the world wants, we are in the center of it, be it in education, in job, in religion, everywhere. We are at the, at the core value of humanity. Then terrorists are now a, eh, eh, propaganda. And now, ahụ Nigeria, now Nigeria, Al Qaeda. You only see the negative things Nobody sees the fact that Igbo people are everywhere building up society, creating middle class, making research everywhere. So we have to tell our own story. That's what I mean. And higher education provides us with some material, some material that celebral Igbos thought about. And I'm, I'm also give some credit to other non-Igbo Biafra. I'm sure they were yes, part of yes, this, the yes, construction of that document. Yes. So they should not be running away from this. They themselves should not be acting like people with bereft intellect. They should come and lead dialogue with their people that they've lived with for thousands of years and see how we can. If if the Igbo cannot cannot stay stay, stay alone, then I don't see Nikwere man or Bayelsa man having any freedom. That that they are alive now is because we are still a buffer. Ịma na ndị be anyị na-asị na ụla tọwa ụtọ ekwobi ekwobe ọrọ na-ege anyị ntị onye ụlọ na-anụ onye ya onye a na-akọwara anyị ha ka mmụta Chieke Rika doo nwanne anyị nwoke mma arịọ biko ka ị nwee ike isokwa anyị n'ụbọchị ọzọ maka etu o si fụ ya ife a na-ekwu ekwu ka nkụ okwu afọka kama nke ka nke a ga m ebu iji kọọ ihe gbasara Lincoln na Zik ahụ okwu nke nke onwe ya maka enwere ebe isi mmiri bidoro ndị Igbo mhm. anyị amaghị ndị anyị amaghị na 1925 mgbe Zik bịara Lincoln ndị ojii anaghị aga skuulu ndị ojii anaghị aga ndị ọcha mhm. so ọ Lincoln wee ebe Zik bịara skuulu ndị ojii ndị mmadụ amaghịkwa na mgbe Zik na ebe ahụ mbụ na ojii ike nọkwa ebe ahụ mhm. amaghịkwa na nwaafọ orizu nọkwa ebe ahụ ihe ewu ndị ndị ndị wepụtara Igbo into pan Nigerianism you know ụwa mara na anyị mere ezi. And fortunately, you know, I, I kind of say this with uh, with uh, some a tinge of humility. Zeke was the first Igbo person that taught political science, and then I became the second. so <laughs> uh, I don't know, <laughs> you know how that makes me. <laughs> oh yeah, we Oh yeah, you know that's why I stand as a defender of him in terms of what people think misunderstand uh, about the things he did. they were, you know, errors of the heart, not of the head. Zeke wanted to minimize casualties at the time, but the original intent of Zeke, Zeke, Zeke was Zeke of Zeke was thinking so globally, he couldn't believe it. Zeke, Zeke was thinking that even in, in the world, if the world becomes a free place, the Igbo person will try, yes. let alone Nigeria. So he saw a vision of a Nigeria without acrimony and ethnic hatred. And, and that's why we, you know, they, they, they, they, turned his philosophy upside down and turned the country's future upside down. So he, he, he would say that the failure of Zik is the failure of Nigeria. And the, that's what it is. They rejected him. I mean, I, even as I stay at Lincoln daily, we see the emergence of the, the icon of Kwame. They, they tend to even talk about Nkrumah even more than. But Zeke was his mentor. Zeke brought Nkrumah, Zeke brought Nkrumah to Lincoln. Recommended him to, to Lincoln. Zeke, Zeke, Zeke went, finished, went to went to Ghana, became pilot, West African pilot, and saw Nkrumah on the street trying to go to, he said, don't go to England, go to Lincoln. Yeah. And finish all the independence struggle for Ghana. Then Nkrumah came back, then Zeke moved to Liberia. because Nigeria and the Fulani and the British don't want him inside Nigeria. So Nkrumah and Ghana's independence was already finished by Z, And the same way, Eastern region was already ahead of Nigeria in trying to be independent because Eastern Nigeria and Western Nigeria were already going to be independent before Ghana. the Fulani, in their own way, will always draw Nigeria back. These are the kinds of issues that need to be to be explained to to our people. Because the sometime it goes that the uncle came to, because I mean we do this right. There should be a convention, you know, maybe post corona, or whatever. Oh, we had Bunobi. Senior people should converge at Lincoln. Oh, I had Bunobi. Converge at Lincoln and then have a dialogue. The university, at least as, as long as I'm there, will provide the audience yeah. and, the, and the facility. So eh, we mmadụ ga-ama nga mmiri bidoro, ga-ama nga mmiri bidoro mmawa So na ebe uwe gị nọrọ kọ. Ọrụ na-ege ntị, ebe anyị nọzibu onye na-anụ ya na-akwa eche asụ ya n'asụsụ na-agba ọfụ ya um, dịka anyị si gwa ụnụ onye anyị na-akpara bụ ọkammụta Chieke ihe jirika ya bụ ọkammụta na-akụzi ihe gbasara politikal sayensị histri na filosofi na Lincoln University ọ bụrụ Uchechukwu ụbọchị na-abịa anyị ga-akpakwa ọzọ ọ bụrụ na ọ nwere ihe mmụta tata ihe mmụta ka nkụ nke m jika maka okwu maka ndị Igbo ijetisin ya na ọ bụrụ na asụ anyị n'oyibo ya bụ ịrapụ ife anyị ji nke ka kwuo ezigbo ife chọba nke ndị ọzọ na-agba ọfụ onye merụ mmadụ ga-eji rapụ ọfọ na ogu staf of office ọfọ na na staf of office ife ka nkụ ọzọ bụrụ na oge ọbụla ọ bụrụ na o nwebụ ihe nọ n'ikoro ikoro na-agwa gị oge ọbụla na-ekwesịrị ya ịgba izu ọ bụrụ na ịda agba izu n'ime ụlọ be gị gị na ndị ezinụlọ gị ọ bụrụ na ịda agba izu ụmụnna gị ọ bụrụ na ime isi ọgọst mitin misi enye ịgba izu na-aga n'ọnwa nke ịsatọ n'ala Igbo niile ụmụ nwanyị ndị ndị okenye ụmụ nwoke nzukọ dị iche iche ị mara na ife ifeka nkụ oge elugo ị ga-eji gbakọta ọnụ gị na ndị otu gị na ndị gị na ha na-ayị bido gbawa izu maka na akpa akpa alarụ n'ute ife anyị na-akpa abụrụkwana nketa nke echi dịka mmụta si gwa anyị ọ ife ga-erucha ara iri ise mana taa bụ gboo nya ihe ahịa ara gosila anyị n'ahịa karịrị aha iri ise gara aga oge elugo anyị ga-asagha anya akwụkwọ mepee anya mụlụ anya mee ka ndị mmadụ ndị ọzọ ndị agbata obi anyị ọka wee ghọta ebe anyị si abịa na ife anyị bụ ọgwụkwọnụ ka ọrịa anyị n'ọnụ ana m asị ụnụ ka chifo maazị Ejike kene ndị be anyị maazị Odeluga Igbo bụ Igbo ụbọchị nta ka anyị chụọ n'owele nchi ụkọchukwu ọkaigbo ọkammụta Chieke ihe e jirika udo dịrị unu